Ụlọ nche na-amụ amụ nke Ọktoba 2023 1923 ihe ndị mere otu narị afọ gara aga ụlọ nche bekee nke Jenụwarị 1 1923 sịrị anyị na-atụ anya na afọ 1923 ga-amagbu onwe ya ọ bụ ezigbo ihe ọma mere anyị na anyị so na-agwa ndị mmadụ a na eche ọnụ n'ala na ihe ga-emecha ha mma afọ ahụ ga-agbakwa ndị mmụta Baịbụl ume n'ihi na otu ha si efe Chineke na otu ha si ekwusa ozi ọma malitere gosiwe na ha dị n'otu nke bụkwa n'ihe eji ama ezigbo ndị Kraịst taa ọmụmụ ihe mere ka ha dịrị n'otu n'afọ ahụ nzukọ Jehova gbanwere ihe ụfọdụ nyere aka mee ka ndị mmụta Baịbụl na-adị n'otu ụlọ nche malitere ibipụta ihe eji na-akọwa m okwu Baịbụl ha na-amụ ọmụmụ ihe ha na-enwe kwa izu ha na-anọ ekpe ekpere na-eto Chineke na-akọkwa ihe ọma mere ha ihe ọzọ bụ na ndị mmụta Baịbụl bipụtara kalenda edepụtara ebe a na-agụ na Baịbụl n'izu ọbụla nakwa bụ enwere ike ịbụ ma ha mụwa ihe n'onwe ha ma ọ bụ n'ọmụmụ ihe ezinụlọ ndị mmụta Baịbụl ga ọmụmụ ihe ha na-akọ ihe mere mgbe ha gara ozi ọma kwuo ihe mere ha ji ekele Jehova bụ abụ ma ọ bụ dị ikpe ekpere otu nwanna m nwaanyị aha ya bụ Eva Bani mere baptizim n'afọ 1923 mgbe ọ dị afọ iri na ise ọ sịrị ọ bụrụ na ị chọrọ ịkọ ihe ọma mere gị ị ga-akwụrụ ọtọ ma malite ikwu ihe dị ka m chọrọ ikele onye nwe anyị maka ihe ọma niile ọ na-emere m ọ na-atọgbu ụfọdụ ụmụnna atọgbu ịkọ ihe a nwanna m nwaanyị Banesịkwara e nwere otu nwanna m nwoke merela agadi aha ya bụ Godwin ọ na-enwekarị ọtụtụ ihe ọ na-ekwu mere o ji ekele onye nwe anyị ma ọ bụrụ na nwunye ya chọpụta na ha agbakasịtụwala onye na-eduzi ọmụmụ ihe ahụ ọ na-adọtụ di ya n'uwe ya nọrọzie ọdụ otu ugboro n'ọnwa ọbụla ọgbakọ ọbụla na-enwe ụbọchị ha wepụtara maka ikpe ekpere ito Chineke nakwa ike ihe ọma Chineke mere ha ụlọ nche bekee nke 1 1923 kwuru gbasara ọmụmụ ihe ahụ sị e kwesịrị iji ọkara oge ọmụmụ ihe ahụ kọọ ihe ndị mere n'ozi ọma gbaakwa ndị na-ekwusa ozi ọma ume obi siri anyị ike na ihe anyị ji otu obi na-eme ga-eme ka ụmụnna dịkwuo n'otu ọmụmụ ihe ahụ bara otu nwanna aha ya bụ Charles Martin ezigbo uru ọ dị afọ iri na itoolu bụrụkwa onye nkwusa n'ọgbakọ ya dị na Vancouver dị na Canada mgbe o chetara oge ahụ ọ sịrị ọ bụ ebe a bụ ebe mbụ mụtara ihe m ga-ekwu n'ozi ụlọ n'ụlọ ọtụtụ mgbe m na-anụ ka mmadụ na-akọ ihe ndị mere n'ozi ụlọ n'ụlọ ihe a mere ka m mata ihe m ga-ekwu na otu m ga-esi zaa ndị na-achọghị ịga ozi ọma ikwusa ozi ọma mere ka ha dịkwuo n'otu ihe ọzọ mere ka na dịkwuo n'otu bụ na ha wepụtara ụbọchị ndị ha na-eji ekwusa ozi ọma ụlọ nche bekee nke pre 1 1923 mara ọkwa sị ka anyị nwee ike ịdị n'otu na-arụ otu ọrụ anyị niile ga-eji Tuzdee abalị mbụ n'ọnwa Mee afọ 1923 kwusa ozi ọma nke ahụ gachaa anyị ga na-ejizi Tuzde mbụ n'ọnwa ọbụla na-ekwusa ozi ọma onye ọbụla nọ n'ọgbakọ ọbụla kwesịrị iso na-ekwusa ozi ọma ndị na-eto eto sokwa kwusa ozi ọma a nwana nwaanyị Hazel Buford onye dị naanị afọ iri na isii n'oge ahụ sịrị buletin na-ekwu ihe anyị na ndị mmadụ nwere ike ikwurịta ka anyị buru ya n'isi mụ na papa nnukwu m so gbasie mbọ ike n'ihe a niile ma o juru nwanna m nwaanyị bufọdụ anya otu obi dị otu nwanna na o so na-ekwusa ozi ọma ọ sịrị e nwere otu nwanna mere agadi ọ na-ewe ezigbo iwe na m so na-ekwusa ozi ọma n'oge ahụ ụfọdụ aghọtaghị na ndị mmụta Baịbụl niile ma ụmụ okorobịa ma ụmụ agbọghọbịa kwesịrị iso na-eto onye ukwu kere anyị abụ ọma nke otu narị na iri anọ na asatọ amaokwu iri na abụọ na iri na atọ ma nwanna nwaanyị bufọdụ ekweghị akwụsị ikwusa ozi ọma o mechara gaa klaasị nke abụọ nke ụlọ akwụkwọ Gilead mechakwa bụrụ onye ozi ala ọzọ na Panama ka oge na-aga ụmụnna ndị ahụ mechara gbanwee otu ha si ele ndị na-eto eto na-ekwusa ozi ọma anya mgbakọ mere ka ụmụnna dịkwuo n'otu mgbakọ sonyere ụmụnna aka ịdịkwu n'otu n'ọtụtụ mgbakọ ndị ahụ ewepụtara ụbọchị ndị a ga-eji kwusa ozi ọma dịka ihe atụ na mgbakọ e nwere na Winnipeg dị na Kanada a kpọrọ mmadụ niile bịara mgbakọ ahụ ka ha soro kwusa ozi ọma n'obodo ahụ n'abalị iri atọ na otu n'ọnwa maachị ụbọchị ndị a pụrụ iche eji kwusa ozi ọma mere ka ahụ ọtụtụ ndị mmadụ ọ rụpụtakwara ezigbo ihe ọma n'abalị ise n'ọnwa ọgọst ihe dị ka puku mmadụ asaa bịara mgbakọ ọzọ e mere na Winnipeg ọ bụ nke ahụ bụ mgbakọ kacha na-enwetụrụla na Kanada n'oge ahụ mgbakọ ọzọ pụrụ iche ndị ama Jehova nwere n'afọ 1923 bụ nke nwere na Los Angeles dị na California n'abalị iri na asatọ ruo abalị iri abụọ na isii n'ọnwa Ọgọst n'izu ndị bụ ụbọchị emere mgbakọ ahụ ụzọ akwụkwọ akụkọ nọ na-akpọsa mgbakọ ahụ ndị mmụta Baịbụl nyere akwụkwọ ikpo okwu karịrị narị puku ise etinyekwara foto ndị e ji na-akpọsa mgbakọ ahụ n'ụgbọala ọha na eze nakwa na nke ndị mmadụ nwe na satọde abalị iri abụọ na ise n'ọnwa ọgọst nwana Rutherford kwuru okwu isiokwu ya bụ atụrụ na ewu o mere ka o doo anya na atụrụ bụ ndị ezi omume ndị ga-ebi n'ụwa mgbe ọ ga-aghọ paradaịs o mechakwara kwuo okwu ma gụpụta ihe ndị mmụta Baịbụl kpebiri ime akpọrọ ozi ịdọ aka na ntị n'ihe a ha kwuru na ihe Krisendọm na-eme adịghị mma gbaakwa ndị nwere obi eziokwu ume ka ha si na Babilọn ukwupụta mkpughe isi iri na asatọ amaokwu nke abụọ na nke anọ ndị mmụta Baịbụl na-anụ ọkụ n'obi n'ụwa niile ga-emecha kesaa e atara a edere ihe ha kpebiri n'ụbọchị ikpeazụ nke mgbakọ ahụ ihe karịrị puku mmadụ iri atọ bịara gụ okwu ihe ọha nwanna Rutherford kwuru nke isiokwu ya bụ mba niile zụ ije na-aga Magedọn ma ọtụtụ nde ndị dị ndụ ugbu a agaghị anwụ anwụ ma ọlị ndị mmụta Baịbụl tụrụ anya na ndị ga-abịa mgbakọ ahụ ga-ebu ibu n'ihi ya ha chọtara otu ama egwuregwu arụrụ ọhụrụ na Los Angeles iji jide n'aka na onye ọbụla bịara mgbakọ ahụ ga n'ihe a ga-ekwu ụmụnna ji igwe okwu arụnyere n'ama egwuregwu ahụ mee ka anụ ihe a na-ekwu ọ bụkwa ihe ọgbara ọhụrụ n'oge ahụ ọtụtụ ndị ọzọ si na redio gere okwu ahụ ozi ọma rukwara n'ebe ndị ọzọ n'ụwa n'afọ 1923 ozi ọma nọ na-agbasa na mba ndị dị n'Afrịka India kọntinent South America na Europe n'India otu nwanne aha ya bụ Eje Josef na-enye aka ebipụta akwụkwọ n'asụsụ Hindi Tamil Telugu na Urdu na-elekọtakwa nwunye ya na ụmụ ya isii na Sierra Leone ndị mmụta Baịbụl aha ha bụ Alfred Josef na Leonard Blackman degara isi ụlọ ọrụ anyị na Brooklyn dị na New York akwụkwọ ozi rịọ ka ezita ndị ga-enyere ha aka n'abalị iri na anọ n'ọnwa Eprel afọ 1923 e mere ihe ha rịọrọ nwanna Alfred sịrị n'ime abalị otu Satọde akpọrọ m na telefon mgbe m na-atụghị anya ya ọ nụrụ olu onye ji oke olu jụọ ya sị ọ bụ gị bụ onye ahụ detara Watchtower Society akwụkwọ ozi kwuo ka e zụtara unu ndị na-ekwusa ozi ọma nwanna Alfred zara ya ee ọ sịziri nwanna Alfred ọ bụ m ka ha zitere onye nwe olu ahụ bụ nwanna William R. Brown n'ụbọchị ahụ ka ya na Antonia nwunye ya na ụmụ ha ndị nwaanyị abụọ ka dị obere bụ Louis na Lucy si Caribbean bata Sierra Leone na ndị nọ n'obodo ahụ ga-ahụ nwanna Brown na ndị ezinụlọ ya n'oge na-adịghị anya nwanna Alfred kwukwara sị n'ụtụtụ echi ya mụ na Leonard nọ na-amụ Baịbụl otu anyị na-eme kwa izu na mberede anyị hụrụ otu nwoke toro ogologo n'ọnụ ụzọ ọ bụ nwanna Brown ọ na-anụrụ eziokwu ọkụ n'obi nke na ọ chọrọ ikwu okwu ihe ọha n'echi ya n'ihe na-erughị otu ọnwa nwanna Brown nyefechara akwụkwọ niile o ji bịa n'oge na-adịghị anya e zitere ya puku akwụkwọ ise ọzọ o teghịkwa aka ya enyecha ha niile ma ihe eji mara nwanna Brown abụghị onye na-ere akwụkwọ n'oge niile o ji nụ ọkụ n'obi jere Jehova ozi ọ na-ekwu gbasara Baịbụl ma ọ na-ekwu okwu ya ọ bụ ya mere ndị mmadụ ji na-akpọ ya Baịbụl Brown na Germany ụmụnna kpebiri na ha ga-esi n'alaka alaka ụlọọrụ dị na Bamel kwapụ n'ihi na ọ naghịzi aba ndị na-arụ ebe ahụ ihe ọzọ bụ na ha nụrụ na ndị agha si France ga-abịa lụso obodo ahụ agha n'oge na-adịghị anya ndị mmụta Baịbụl chọtara otu ụlọ dị na Magdeburg ebe ahụ yikwara ebe ga-adị mma maka ibi akwụkwọ n'abalị iri na itoolu n'ọnwa Jun a kwakọchara ihe ndị eji ebi akwụkwọ nakwa ihe ndị ọzọ kwagazie na Betel ọhụrụ dị na Magdeburg n'ụbọchị na-esote ụbọchị a gwara isi ụlọ ọrụ anyị na ha akwafechaala ebe ahụ akwụkwọ akụkọ kwuru na ndị France ewegharala Bamen ụmụnna ndị ahụ chọpụtara na nkwapụ ahụ ha kwapụrụ n'ebe ahụ bụ otu Jehova si gọzie ha ma chebe ha na Brazil nwanna George mepere alaka ụlọ ọrụ ọhụrụ ma malite ibi ụlọ nche n'asụsụ Pọtụgiz ọ gara ọtụtụ ebe kwusa ozi ọma n'ime ọnwa ole na ole o nyefere ihe karịrị puku akwụkwọ asaa ọ tọgbukwara nwanna nwaanyị sara Ferguson atọgbu mgbe nwanna yọngụ bịara leta ezinụlọ ha ọ na-aga ụlọ nche kemgbe afọ 1899 ma o nwebeghị ike ime baptizim iji gosi na o nyefeela Jehova onwe ya mgbe ọnwa ole na ole gara nwanna nwaanyị fegosin na ụmụ ya anọ mechara mee baptizim jiri n'ọkụ n'obi na ọṅụ na-efe Chineke na ngwụcha afọ ahụ ụlọ nche bekee nke Disemba 15, 1923 kọwara otu ihe agbanwere n'ọmụmụ ihe n'ozi ọma nakwa na mgbakọ si mee ka ụmụnna dịkwuo n'otu ọ sịrị o doro anya na okwukwe ndị nọ n'ọgbakọ siri ike ka anyị jikere ịrụkwu ọrụ ma jiri ịnụ ọkụ n'obi na ọṅụ na-efe Chineke n'afọ 1924 afọ na-eso ya bụ afọ 1924 ga-atọkwa ndị mmụta Baịbụl ụtọ ụmụnna nọ na Betel na-arụsi ọrụ ike kemgbe ọtụtụ ọnwa na ala zụtara na Staten Island ọ dị nso n'isi ụlọ ọrụ anyị dị na Brooklyn a rụchara ụlọ ndị a na-arụ n'ebe ahụ na mmalite afọ 1924 o mere ka ụmụnna dịrị n'otu meekwa ka ozi ọma ruo ọtụtụ ebe otu ọ na-emetụbeghị isiokwu agwụla